AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ebe ibe m ndewo ya gaziekwa ọzọ n'ụbọchị taa ka chineke nọnyere gị nọnyere gị n'ezinụlọ gị ka ihe na-agara gị nke ọma ka ngọzi ya bụrụ nke gị anyị abịala ọzọ ileba anya na okwu a nke anyị ji na-aga n'iru n'ụbọchị taa achọrọ m ime ka anyị mata kpọmkwem ihe kpatara eji na-atụgharị isiokwu a ihe kpatara anyị ji na-eleba anya n'isiokwu a gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-ege m ntị bụ na nramahụ dị n'ezinụlọ dị iche iche ọ bụnarị n'ezinụlọ ndị kpọrọ onwe ha ndị nke Chineke ezigbo nramahụ dị nke a na-ahụ n'anya chetakwa na onye iro bụ ekwensu anaghị enwe mmasị mgbe ezinụlọ dị n'udo ọ bụ ya kpatara ọ chọghị izu ike ya bịa ya na-agbalị ihe dum ka o nwere ike ime ka ezigbo ụmụ nke Chineke ma n'akụkụ ndị nwoke ma n'akụkụ ndị nwanyị. ghara ịbụ ndị ga-enwe ike bịakọta ma nwee mkpebi iwulite ezinụlọ nke eji ama atụ ya na-etinye nramahụ n'ezinụlọ ndị a niile na-eme ka ihe ghara ịga aga ịma ihe ọ pụrụ ime na nso nso a Michel bụ onye gara kwue okwu n'otu ụlọ ụka ịhụ otu a ga-esi mee ka echiche ndị mmadụ lawa na ihe dị mkpa ha kwesịrị ime Dịka anyị na-atụgharị uche n'ụbọchị taa ngwa ngwa nwa agbọghọ a kwuchara okwu a otu nwoke wee bịa guzo ya n'akụkụ si ya chịkọtachara m ihe niile nke dị n'elu okpokoro a ebe echekwasịrị akwụkwọ ndị a aga m eburu ya bugara nwaanyị m ka ọ na-ekwu ihe a nwaanyị ya bịara guzo ya n'akụkụ obi tọọ Michel ụtọ ma mgbe nwoke a bịaziri si. chịkọta akwụkwọ niile aga m ebugara ya nwaanyị m lee uwe a o yi nke ịsị na ọ mara mma mgbe m tinyere ya uwe a ọ dịdịghị mgbe o meghere ọnụ si m imeela ka m matakwanụ na ihe ahụ masịrị ya ọ bụrụ na ọ masịghị ya ụbọchị ọzọ ma chọọ otu m ga-esi mee nke ga-amasị ya ọ tụpụghị ọnụ ruekwa ugbu a n'ụlọ ọ bụ m onwe m na-aga ozi niile ana m asụ akwa aga m ede akwa aga m aga ahịa ọ bụ m ga-asa efere ọ bụ m ga-esi ihe ọ bụ m ga-ezachasị ụlọ nke a mere gị onye na-ege ntị nwoke a bụ onye nke chere na nwaanyị ya enweghị ihe dị ka ịhụnanya ebe ọ nọ gị onye mụ na ya na-atụgharị uche ma nwaanyị a bụ onye nke hụworo onwe ya dịka onye maara Chineke n'ihi na ịnụ ka nwoke a na-ekwu ihe ndị a ka ọ na-agụgasị ihe na-eme n'ụlọ ya ọ ga-eju gị anya ma nwaanyị a bụ onye maara otu esi efe Chineke nwaanyị a maara na ọ dị mkpa ka mmadụ na Chineke dị n'udo ma nwaanyị a hụrụ onwe ya dịka onye nke na-efe Chineke amaghị otu o si eme ka obi dị dị ya ụtọ ma o chere na ya maara Chineke m na-arịọkwa anyị ọzọ n'ụbọchị taa Si ka anyị kpachapụ anya mgbe anyị na-akpa agwa eluigwe eluigwe anyị na-aga eluigwe chetakwa na nzọnye ụkwụ nke ịga eluigwe na-ebido n'ụwa a akwụkwọ nsọ mere ka o doo anyị anya sị na onye ọbụla nke na-asị na ọ hụrụ Chineke n'anya ma ya na nwanne ya adịghị n'udo na onye ahụ bụ onye ụgha nke pụtara na anyị niile bụ ndị ụgha n'ihi na anyị bụ ndị ọ na-abụ ya daba n'ihe nke Chineke anyị a na-eme nsọ nsọ ma bịa n'ebe anyị bi ala arụọ ọ bụ ezi ya ka nwoke a na-akọsara Michel ihe nke na-eme n'ezinụlọ ya ọ dịghị ihe nke m nwere ike ịkụwa aka na ezinụlọ a nke pụrụ ime ka m sị na nwaanyị a ajọgbuola onwe ya ọ pụrụrụ ịbụ na ọ dị ihe di ya mere nke na-amasịghị ya kpatara o ji mechie obi ya na-achọghị inwe mgbaghara ebe nwoke dị otu a dị mma dịka onye nke Chineke cheta na anyị ekwuola okwu dịka isiokwu a na-aga na ọ dị ihe nwa okorobịa ọbụla nke kpọrọ onwe ya onye maara Chineke na-achọ n'ime ọbụna nwaanyị ahụ onye nke amụgharịworo ọhụụ site n'ime Jizọs Kraịst ọ dị ihe ọ na-achọ ọ bụ gịnị kpatakwara na anyị agaghị enwe ike matasị na Chineke nọnyere anyị ebe anyị matara na ọ dị mma ife Chineke anyị ga-esi aṅaa dotere onwe anyị ihe ndị a dum nramahụ a niile obi ntiwa ndị a ka anyị wetara ya n'eziokwu chee ya n'iru Chineke n'ihi na Chineke ga-abụ onye ga-enwe ike mee ka ezinụlọ anyị bụrụ nke dị n'udo anyị a na-eme ihe dịka o si kwesị dịka di na nwanyị mgbe nke a na-aga na-adịghị anya o nwere otu akwụkwọ nke edetara nye nwa agbọghọ a nke ọrụ ya bụ inye ndị mmadụ ntụziaka otu a ga-esi mee ka ezinụlọ dị n'udo chetakwa na ọ bụ otu isi edote ihe ahụ nke ị nwetaworo gịnị bụ nramahụ nwaanyị a nwaanyị a na-asị ka ọrụ ya dị ya n'ihi na ngwa ngwa ha lụrụ ọ dabara na ha bụ ndị mụtakwara nwa ngwa ngwa nwaanyị a enyekwa di ya ihu ọ dịghị ihe o ji di ya kpọrọ di ya elegharịa n'anya chọwọ ebe o nwere ike ịnata amara ndị ahụ nke onye o dowere n'ụlọ wọrọ ya n'otu ụlọ ụka ahụ kwa ya na-ewutezi nwaanyị a ya na-asị biko ka arịọwọ di ya na ya chọrọ ka ihu di ya lọgharịa ebe ya dị gị onye na-ege ntị ọ bụ ihe mwute na ụdị ihe ndị a ga na-eme mgbe ahụ iji ihe ịmaghị ihe iji onye ọzọ na akpapụrụ iwere ihe ahụ nke iji ị na ihe ihe anyị ji na-atụgharị okwu a bụ na ihu otu nramahụ si na-adị n'ezinụlọ dị iche iche n'ime ụlọ nsọ nke Chineke ọ bụ ihe na-agba anya mmiri m na-ajụ ajụjụ sị ọ bụ na ọ dịghị ohere enwere ike iwepụta were dọọ ụmụ nwaanyị ndị aka na ntị duziere ha aka otu ha ga-esi wee mee ka ezinụlọ ha bụrụ nke jupụtara n'ọṅụ akụkụ a dị mkpa ilenye anya ndị okenye na ndị ụkọchukwu na-elekọta ụlọ ụka anyị niile biko lebatụ n'anya n'akụkụ a n'ihi na onye ahụ nke kpọrọ onwe ya nwa agbọghọ nke bụ onye maara Chineke na nwa okorobịa ahụ maara Chineke bụ ndị a na-ele anya ka ha bịakọọ n'otu gosi ụwa ihe dị iche na onye nke nọ n'ime kraịst na onye nke nọ n'ụwa biko ana m arịọ n'ụbọchị taa ka anyị were isiokwu ndị a kpọrọ ihe lebazi anya otu anyị ga-esi wee hazie ihe ndị a niile ebe anyị kpọrọ onwe anyị ndị nke chineke ka nramahụ anyị ghara ịdị dị ka ndị na-amaghị chineke ọ dị otu ahụ ọ bụ na anyị na-akwụ onwe anyị ịmụ ka udo na amara chineke chịa n'ime ndụ ndị kwere ekwe na kraịst anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa arị ekpere mbụ ka chineke gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya onye ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso ma ịkọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 07063637224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ga-enye anyị abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị Seventh Day Adventist Church Choir Garki Abuja unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa abụ nke na-ewuli mmụọ anyị n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị n'oge nke a Chineke gọzie gị ma mekwara gị amara ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe onye dị nsọ onye hụrụ anyị n'anya n'ihi ịdị mma gị na obi ebere gị ka iji wee kwee ka ndụ anyị wee fọọ n'oge nke a gbaghara anyị adịghị ọcha anyị niile na-agazi agazi meere anyị amara dịka anyị na-anụ okwu gị n'ụbọchị ndị a ka anyị nwee nghọta n'ebe okwu a dị ma bie ndụ dịka ị na-achọ mgbe ị ga-apụta ihe na mbara igwe ojii ka e wee nhụta anyị dịka ndị kwesịrị ntụkwasị obi ka bụ arịrịọ anyị n'aha Jizọs bụ onye nwe anyị emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge nke a site n'akwụkwọ Luk isi iri na isii amaokwu nke iri abụọ na asaa na iri abụọ na asatọ Luk isi iri na isii amaokwu nke iri abụọ na asaa na iri abụọ na asatọ o wee sị ya mere arịọ m gị nna ka iziga ya n'ụlọ nna m n'ihi na enwere m ụmụnne ise ka o wee dọọ ha aka na ntị ka ha onwe ha ghara ịbịakwa n'ebe mmekpa arụ a isiokwu anyị n'oge nke a bụ ọ bụ nduhie ọ bụ nduhie anyị bịala anya n'ụbọchị anyị taa ọ bụ nduhie a na-echu nwoke na nwaanyị ụra ọ bụ nduhie a emeela ka anyị baa n'ọtụtụ ihe ize ndụ gịnị bụ ọ bụ nduhie a otu anyị ga-esi fụọ ndụ ma dịka ụwa ma ọ bụ dịka ụwa na-achọ ma ọ bụ nwee afọ ojuju na-anya anyị dịka anyị chọrọ mana ọ bụ ihe mwute na ọ dịghị nwa mmadụ na-ebi ndụ a nwere ike inwe afọ ojuju na-abụ onye nke bara n'ime jizọs onye nke mmụọ chineke dị n'ime ya n'ihi ọ bụ naanị ya nwere ike ghọta ụwa ghọta ọdịnihu nwee afọ ojuju n'ihi ọdịnihu ọṅụ nke alaeze chineke ọ dịghị ihe ga-enye afọ ojuju karịa ya ọ bụ nduhie ka ekwensu nọ n'iduhie anyị ime ka anyị were ihe na-abụghị ihe kpọrọ ihe werekwanụ ihe bụ ihe si na ọ dịghị ihe ọ bụ gịnị ka anyị na-ekwu okwu ya na akụkọ a Jizọs kọrọ n'akwụkwọ Luk ọ dị ọtụtụ ihe mmụta anyị kwesịrị ịmụta n'ime ya anyị anaghị aga ịmụta ya na ngalaba nke onye nwụrụ anwụ anyị na-aga ịmụta ya na ngalaba nke akụ na ụba n'ihi onye ọgaranya anyị ji okwu ọnụ ya wee mee ihe ngụpụta nke akwụkwọ nsọ si nna anyị abraham biko ziga lazarus na ụlọ nna m enwere m ụmụ nwanne ise ekwedila ya dọọ ha aka na ntị ka ha ghara ịbịa n'ebe mbibi a elekwana otu onye ọgaranya nwere ihe niile nwere ndị ohu nwere ezigbo ụlọ gbara ezigbo moto ga-esi gaa n'ebe ịla n'iyi ebe ịta ikikere eze ịhụ na ọ bụ nduhie Jizọs kọrọ akụkọ a na otu ọgaranya dị nke nwere ihe niile obi ya na-enweta ma tọọ ya ụtọ ya nwa onye ogbenye ogbenye ọnụ ntụ onye nke ahụ ekweghị ya o nweghị ike ịkụtala oriri ya bụrụ ya na nkịta ga na-adọ he eze onye ọgaranya onye ọgaranya bịa bichaa ndụ ya ndụ okomoko ya niile ndụ afọ ojuju ya dịka ụwa si na-ahụ ya si wee dị amaara m na ụwa anyị taa onye ọgaranya bụ onye ọgaranya ọ bụ ya na-agafe ọ bụrụ otu ụzọ Lagos dị ụmụ nwa obodo na-aga n'ụzọ gị na-adara ya n'ala ha na-etunye aha ya na-aghachiri ha ego ha na-achụfụsị ndị ọzọ n'ụzọ ka o nwee ike gafere ọ bụ ihe ha ga na-emere ya mana emechara anyị ihe a mgbe o ji nwụọ ya laa n'ebe ite ikikere eze akụ na ụba ya ihe niile ndị ahụ etoro ya n'ụwa edugaghị ya alaeze Chineke n'ihi gịnị o geghị ntị okwu Chineke o jighị okwu Chineke kpọrọ ihe n'ime ndụ onye a abụghị onye ekwesịrị ịsị na ọ nọọla n'ụwa o si n'ụwa tawa ahụhụ ya o ọkụ mmụọ ya n'ụwa n'ihi anyị na-ekwu ya ekwu anyị hụ onye ihe siri ike n'ihi na ọ na-atụ egwu Chineke n'ihi na ọ na-asọfuru Chineke n'ikwesị ntụkwasị obi ihe anyị ga-esi ya bụ fụọ ọ dịghị olileanya ị nwere n'ala eze Chineke n'ihi ọkụ mmụọ na-ebido n'ụwa ọkụ mmụọ ga-ebidola onye lere gị anya si n'isi ruo na mkpịsị ụkwụ ahụla na ọkụ mmụọ bụ ezuola oke ebe ị nọ mana ihe a bụ okwu ụgha nke ekwensụ tinyere anyị n'ọnụ iji na-eduhie anyị ọkụ mmụọ ebidoghị n'ụwa n'ihi ọ bụrụ na ọkụ mmụọ bidoro n'ụwa lazarọs agaghị nwụ laa n'ebe udo dị laa n'ebe ntụsị ahụ dị laa ebe ọṅụ zuru oke ekwensu na-eduhie anyị n'ọnọdụ dị otu a n'ihi ya ka o ji dị mkpa ka anyị kpọrọ akọ na uche anyị lụgharịa na ndụ anyị na-adị mgbe ụfọ ọ dịghị ihe nkụta ọ bụ nye ọtụtụ mmadụ mpako nke ejighị Chineke kpọrọ ihe ka ejighị okwu Chineke kpọrọ ihe nwere ọtụtụ ụzọ o ji na-alụ ọlụ ya ọ dị ndị ọbụ gaa akpata ego bụ ọgaranya ọ dị ndị ọbụ ga-agụọ akwụkwọ ọ dị ndị ọbụ gaa nwee ndọrọ ndọrọ ọchịchị chịtasa ọchịchị ka ọ bụrụ onye a maara aha ya na ọ chịrị ọchịchị ya ejiri ya mee ihe arụ niile dị iche iche ọ dịla ọtụtụ ihe ndị mmadụ ji na-ebi ndụ ọjọọ na-emeghesi aka na-eme nke ọ ga-abụ ọ bụrụ na ha nwụọ taa alaeze Chineke dị anya n'ebe ha nọ mana otu ihe ịdọ aka na ntị onye ọgaranya dọrọ mụ na gị ọ bụrụ na anyị bụ ndị na-ebi ndụ na-eji okwu Chineke na-akpọrọ ihe n'oge nke a anyị bụ ụmụ nwanne ya ndị ahụ ọsị gaanụ gaa gwa ha ka ha ghara ibi ebe a na ihe ndị a niile bụ nduhie n'ihi ya ka o ji dị mkpa gị onye gere m ntị n'oge a ka anyị ga-agakwa ị na-achọ ụwa dịka o si wee dị ka anyị gee okwu Chineke ntị ka ihe wee dịrị anyị na mma ka ekwensụ ghara iduhie anyị ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi imepekwala anya anyị n'ọtụtụ ụzọ nke ekwensụ si na-eduhie anyị chineke biko nyere anyị aka ka anyị bie ndụ nke ezi omume n'aha jizọs bụ onye nwe anyị ndụ gị ndụ m ọ bụ ndụ nke ga-enye aha nsọ Chineke otito anyị ekelela onye mgbasa ozi Chukwunene Arụkwe onye mere ka anyị ghọta n'ụbọchị taa ka anyị na-ebi ndụ nke ga na-enye aha nsọ Chineke otito na-abụghị ndụ nke nwere aghụghọ n'ime ya imeela onye mgbasa ozi arụ ekpere anyị bụ ka Chineke gọzie nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezie enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo